akụkọ ụwa na njikọta mgbasa ozi ya gaziere gị onye ọma njem ọnụ nnọọ na-akụwa abs n'uhuruchi taa bụ satọde afiore orie abalị iri na atọ n'ọnwa eprel afọ 2024 ọkpụkpọ okwu ndị a bụ isi akọ anyị ji wee bịa ndị ntorobịa anambra ejigoro otu onu wee na-akwado gọvanọ soludo ka ọ chịa agba nke abụọ nwunye aka na-achị steeti abụọ akụ soludo na-akwadosi ike ịgbasapụ aka n'ọzụzụ a na-enye ndị mmadụ banyere ịgbatara onye ndụ ya na-achọ ịpụ ọsọ enyemaka ọkụ ọkụ aka ọkụ gọọmenti etiti anabatago akụrụngwa nchekwa ndụ gọọmenti us bunyere fa ga-eji wee na-alụ ọrụ n'obodo a mwakpo emere n'ọdụ ahịa dị na mba Sydney ataghị isi mmadụ isii cheta na gọvanọ Chukwuma Soludo awuchigo ime ka ọnọdụ akụ na ụba Anambra si kpụrụ gidigba ma kwalite ndị Igbo ji hiri isi ka anyị dọnyere ya ukwu n'ihi na gidigidi bụ ugwu eze aha m bụ ọbụm na-eme Okonkwo tọọ na na ana ka ịnụ akụkọ ka ọra n'uju otu otu ndị ntorobịa Anambra steeti ekwupugoro ọchịchị gọvanọ Chukwuma Soludo okpu ma yie ọnya ka ọ chịkwa agba nke abụọ n'ihi na ọ chịrị mma ga-ejekwa ọzọ n'ihi na ha na-enye ya nkwado gidigbam ya bụ otu kwuru okwu a n'emume Ista ha mere nke isiokwu ha bụ anyị kwudoro solushon wee na-agba mbọ wee si otu a wee chọọ ka ha too mbọ na ike dị iche iche ọchịchị na ugbu a na-agba imetụta ndụ ndị mmadụ aka n'ụzọ dị mma Chibụzọ Obidike ga-akọdalụzi akụkọ a na ntipụta ahụ bụ nke ebidoro na ọgbakọ dọkịta Alex Ekwueme nke dị n'Ọka ma sikweziere ya wee pụọ na jọnkson Aroma bụ nke gbadabakwaziri Regina nakwazi Johnson Unizik esikwara na ya wee ruo ka Housing Estate bụ nke a nọkwara wee banye n'ụlọ nkwari akụ dị iche iche nakwa ọdọ ndị ụgbọala iji wee kwusaa ọlụ ọma gọọmenti nọ ugbu a na-alụ n'oge ọ na-ekwu okwu na mmemme ahụ onye kọmishọna na-afụ maka ndị ntorobịa bụ maazị Patrick Aghamba kenere otu ahụ maka echiche ha chepụtara iji wee kwado nakwa bulie gọọmenti na-achị ugbu a enu ọ nọrọ n'oge ahụ gụpụta ọtụtụ ihe ọma gọọmenti steeti a wee nye ndị ntorobịa ma kpọkwukwezie ndị Anambra ka ha sonye n'amụma gọvanọ Soludo na ntụnye ya onye ọchịchị nchere oge okpuru ọchịchị ọcha bụ Chief Gerald Ọzọ kwuru na ngagharị ngosipụta ahụ bụ nzọmụkwụ nyegara ihe kwesịrị iji wee kwusaa ọlụọma gọvanọ Soludo na-arụ ma chetakwara ndị mmadụ ọtụtụ uru ha na elite n'ebe ọ metụtara inwe udo nakwa agamniru na steeti a ọ nọkwaziri n'oge ahụ kene onye nchịkọba nke mmemme ahụ ma bụkwazịarụ onye isi ndị ntorobịa na steeti a n'ebe ọ metụtara ọkọlọtọ apga bụ dọkịta Tochukwu Obiadị kwuru uru mmemme ahụ bara n'iji kelee aka na-achị steeti a bụ gọvanọ Soludo maka afọ na abụọ ọ nọgoro n'ọchịchị bụ nke o kwuru na eji ya akwado ya n'ihi na eto dike na nke o mere ome ọzọ ụfọdụ ndị ntorobịa bụ ndị gụnyere maazị Morgan Obidimma nke si ọkpụnọ bụ onye kwuru na ọ bụghị onye otu apụga onye ogbo ya maazị Chibụzọ Nweze onye si Ọka ha nọrọ n'otu n'otu lụtụ aka na mwugharị ewugharịgo steeti a n'oge na-adịghị anya ma kwukwezie na ọchịchị nọ ugbu a bụ nke kwesịrị na nghọta ha na mmiri bụ ahụghị ma serina na ndụ onye na onye ọbụla ka ndị otu Old Boys Association nke Comprehensive Science and Technical College School n'Ọfịa jiwe na ọnụ ọnwa one ma one gara aga gbapuo mmiri ma dunye nnukwute igwe tank eji aga na-agba mmiri na ya na igwe ndọta ọkụ na anwụ a ga-eji wee na-eme ka ya bụ mmiri na-agba nke a bụ n'ihi na ụlọ akwụkwọ ahụ kemgbe eji wee hibi ya enweghị mmiri ọbụla na-agba n'ogige ya onye nta aka bụ Ngozi Obileri wee n'ọnọdụ nsa jee n'ụlọ akwụkwọ ahụ iji wee fụ ka ya bụ mmiri si wee na-abara ụmụ akwụkwọ na ndị nọ n'ụlọ akwụkwọ ahụ uru nụrụ akụkọ wetara anyị n'uju bụ ya bụ ụlọ akwụkwọ ka ụmụ akwụkwọ na-agụ na comprehensive science and technical school n'ọfịa bụ ndị na-enweta mmiri ha ji asa ahụ na mmiri ha na-aṅụ site na ịpụ na mpaghara ụlọ akwụkwọ ahụ ije na n'ọfịa ma ọ bụ na ụmụ okpu ọka ijekute mmiri ma bụrụkwa ọnọdụ nke mere ha ji bụrụ ndị ụgbọala nwere ike ịkụtu oge ụfọdụ oge ha na-aga njem ije gbata mmiri n'ihu nnukwu ihe dị egwu dị na ya bụ ọnọdụ ya nakwa na ha onwe ha abụrụla ndị soro wee bie ya bụ ndụ hụ ka o si atọ ka ndị otu Old Boys Association ya bụ ụlọ akwụkwọ ndị bi obodo oyibo ji wee tụpụta atụmatụ ịkwụsị ya ya bụ ọnọdụ site na igwuru ha mmiri ọ dịkwa mkpa ịrụtụ aka na ya ụlọ akwụkwọ bụ ebe a na-ebi ebi nke onye ọbụla mara na ụlọ akwụkwọ ọbụla a na-ebi ebi kwesịrị na ya ga-enwe mmiri na ya n'okwu ya na ya bụ ọnọdụ ka onye isi ya bụ ụlọ akwụkwọ bụ venerable clement mgbemena kelere nnọọ ndị old boys ọhụma nke ọma maka imetụta mkpụrụ obi ụmụntakịrị na-agụ na ya bụ ụlọakwụkwọ bụ itinyere ha mmiri venerable mgbemena nọkwa n'oge ahụ kelee ha maka ọkụ si n'anyanwụ nke ha tinyere iji wee na-eme ka ya bụ mmiri ha gbapụrụ na-aga n'ihu ya nakwa n'idozigharị usekwu ebe a na-esi nri nke ọ kọwara na ekwesịrị nnọọ ikwutu ya rụgharịa ya kpamkpam ma rịọzie ha ka ha na-ebanye anya n'ịgba ogige na ya bụ ụlọ akwụkwọ ebe ọ bụ na a na-ebi ebi na ya ọ kwararịrị na ụfọdụ ndị na-ezu ohi ala abatala wekọrọba ala dị na ya bụ ụlọ akwụkwọ n'ihi na agbaghị ogige ma kwuo na ọ bụ na elebeghị anya ngwa ngwa na enwere ike apụta otu ụtụtụ asị ha kwara nyiri na ụlọ akwụkwọ ha n'okwu nke ya ka otu onye so na ndị na-achịkọba ndị old boys nke nọ na mba ofesi bụ injinia okwudili obealọ toro nnọọ ndị otu ya maka ijikọta ọnụ ọnụ n'ịkwalite ọnọdụ agụmakwụkwọ na ụlọakwụkwọ ha gụrụ ma kọwaa na a ka nwere ọtụtụ ọrụ a ga-arụ na ya bụ ụlọ akwụkwọ otu onye ọzọ bụkwa onye otu ha bụ maazị imanwana gosipụtara afọ ojuju maka otu esi wee gwuo ya bụ mmiri ngwa ngwa kelezie ndị otu ha maka ijikọta ọnụ n'otu obi onye isi ụmụntakịrị na-agụ na ya bụ ụlọ akwụkwọ bụ senior prefect master chimeremeze mbaekwe toro nnọọ ndị old boys ahụ maka afọ ọma ha ma kọwakwa na ha anaghịzi akwụgharị nkwụgharị ịgakute mmiri n'ebe ọbụla maka na ha enweela mmiri na-egboro ha mkpa n'ime ya bụ ụlọ akwụkwọ site na comprehensive science and technical school nke dị na n'ọfịa n'okpuru ọchịchị njikọ ọka abụ m ngozi obileri akarachi anambra steeti odoziakụ nọnye stoludo ekwugo n'otu nnọrọ onwe ya bụ otu healthy living with nọnye stoludo initiative ga-awetakwu ọgọdọ na mmadụ iche iche a ga-eji kụziere ndị mmadụ nka nchekwa ndụ dị iche iche banyere maka ọnọdụ gbatagbata ọbụla dị aṅa nwunye gọvanọ kwuru nke a dịka ọ kọwara dịka ọ na-akọwa maka ọnwụ onye omeje Nollywood ama ama bụ John Paul Odonwodo bụ onye eji Junior Pope ọmalụ bụ nke a gara ịgbanarị ma ọ bụ na ndị maara ihe kwesịrị ime nọ na ya bụ ụgbọ mmiri nke nwere ihe mberede dịka odozi Soludo siri wee kọwapụta ịgbasapụ aka n'ọzụzụ dị otu a ga-enyere ndị mmadụ aka ịmata ihe kwesịrị ka emee iji wee chekwaa ndụ mmadụ n'ọnọdụ gbata gbata nke gụnyere mgbe mmadụ dabara n'ihe mberede dịka mmiri iri onye ahụ ọkụ ọkụ ịda onye ahụ inwe nsogbu ihe ọdụdọ mmadụ ịda mba maọbụ ihe ịkpọdo mmadụ na akpịrị o kwuru na n'agbanyeghị na otu nnọrọ onwe ya nakwazi otu Red Cross Society adịlarị mbụ na-enye ụmụ akwụkwọ dị iche iche ọzụzụ dị iche iche n'okpuru otu Healthy Living Club ha hibegasịrị tinyekwaziri nke a na-eme maka ndị kansụl wọdụ dị iche iche na ndị ntorobịa n'obodo dị iche iche na ha na-atụ atụmatụ ịfụ na ya bụ ọzụzụ gbasakwuru aka ruo obodo niile dị na Anambra steeti ọ ga n'iru wee kọwaa na ya bụ nka nchekwa ndụ a na-akpọ bezik life sọpọt n'olu bekee bụ otu n'ime ide bụ otu ọkpụrụkpụ ide n'ime ide isii ehibere amụma ndụ ahụike ya ọ na-akụzi maka ya wee kwuo na ọ dị nnukwute mkpa na onye ọbụla ga-amụta ihe ndị bụ opekampe kwesịrị imere mmadụ n'ọnọdụ ntụmadị ọ ga n'irubu nwunye gọvanọ wee kwagharịrị n'ọtụtụ ọnọdụ nwere ike ịta isi n'ọtụtụ ndị mmadụ na-anwụ n'obodo anyị bụ ndị enwere ike ịzọpụtanwu ndụ ha ma a sị na ndị mmadụ mara ihe ha kwesịrị ime n'oge ekwesịrị ime ya ndị ntorobịa Amana Asatọ Union Ojoto kansụl Idemmili saut nọ n'ụbọchị Tuzdee wee nnukọpụta nnọọ n'okporo ụzọ mee ngagharị udo megide ihe ha kwuru na ọ bụ wuruwuru na nrụrụ aka emere na ụfọdụ ọkwa ọchịchị nhọpụta emere na Odinsta na nhọpụta Town Union fa n'obodo afọ ya bụ ngagharị udo ha mere bụ nke malitere n'isi ụlọọrụ idemmiri South kansụl idemmiri South ma bịa n'isi njedebe n'iru St. Paul's Anglican Church Ojuoto Chibụzọ Obidike ka anyị si n'anya ya wee fụnya bụ njem gwa ndị nta akụkọ okwu ihe kpatara ha ji wee na-eme ngagharị iwe ka onye isi ndị ntorobịa nke ojoto bụ comrade samuel mbanefo kọwara na ndị obodo ha mere mmemme nhọpụta ndị ga na-achị obodo ha nke ha kọwara na anọrọ n'ebe ahụ wee nye mkpebi otu onye ga-abụ osote onye isi bụ vice president na otu onye ga-abụ ode akwụkwọ nke ya bụ obodo kama inye ha ohere ka esoro zọọ ọkwa abụọ ahụ azụ ọzọ otu esi wee zọ ndị ọzọ n'okwu nke ha dịgasị iche iche nọ nso anazodo ndụbụisi ekweagụ mmadụ abụrụ chukwu nnọrụka na-atụle ihe kpatara eji wee mere ndị ụfọdụ ihe ọma site n'ime ka ha bụrụ ndị nwere mmeri na ya bụ nhọpụta ebe emegburu ndị ọzọ emegbu ma kọwaa na ha bụ ndị ntorobịa anabataghị ndị ahụ enyere ya bụ ọchịchị n'ihi na ha kọwara na onye ọbụla bụ onye oji nwere ohere ịzọ ọchịchị ọbụla ọ chọrọ ma kpọọ oku ka emegharịa ya bụ nhọpụta emere ebe a ga-anọ wee nye onye ọbụla ohere ịzọ ya bụ ọchịchị ọ chọrọ oge ndị ntakọ abs kpọtụrụrụ barista akpụdo ọ kọwara na ụbọchị ahụ a na-eme nhọpụta na otu onye kwuru na ya esoghizi azọ n'ọkwa prezident onye ọzọ kwuo na ya esoghikwa azọ ọkwa vice prezident ebe onye nke ịtọ kwukwara na ya esoghizi azọ ọkwa sekretrị nke mere na ndị niile nọ na ya bụ ebe nwere aṅụrị kwere sị na ha ga-emezi nhọpụta na-enweghị nsogbu ọbụla barista kpudo kọwakwara na ọ gbagojuziri ya anya ka mmadụ abụọ ahụ sị na ha agaghịzi azọ ọkwa vice president na sekretarị nachigara azụ wee kwukwazi na ha ga-azọ onye nke zọrọ na-achọbu ịzọ nke vice prezident si na ya ga-azọzi ọkwa sekretarị ebe onye zọburu ọkwa sekretarị kwuru na ya agaghịzi azọ ọkwa sekretarị na ọ bụzi ọkwa vice president nke mere ya onwe ya ji wee sị ha na ọ bụghị otu esi eme na ebe ha gbara akwụkwọ nyere ha ikikere iso wee zọọ ya bụ ọkwa na ọ bụ ọkwa nke ha denyere n'ime ya bụ akwụkwọ na ha na-azọ ka a mara na ha na-azọ na ha agaghị alaghachi azụ na otu ntabianya zọba ọkwa dịgasị iche iche abụghị nke dị na ya bụ akwụkwọ ikikere ma kọwazịa na ọ bụ na ya bụ ọnọdụ ka ha gbakwasịrị ụkwụ wee kwuo na ha enweghịzi ike iso wee zọọ ya bụ ọchịchị nọrọzie na ya nyezie mmadụ abụọ ahụ bụ ndị ahapụrụ ka ha zọwazie ọkwa vice president na ọkwa sekretari ka ha gawa n'ihu na-enweghịzi akwụkwọ ọbụla atụrụ na ya site na ojoto abụ m Ngozi Obileri onye omepụta ngwaahịa ma ama bụ onye o ji ego achụ ego bụ Dr. Godwin Okafor ekwuola n'ihibe ọdụ mmepụta ngwaahịa na steeti a kpọrọ industrial park n'olu bekee ga-enye aka ịkwanite mmepe ụlọ ọrụ dị iche iche Akụ steeti ya niile ka ọ na-ekwu okwu n'ihe mmemme redio na tv abs akpọrọ Tony mas Half Hour n'ọka ka Dr. Okafor wee kwuo na ewepụgodu na ọ ga-akwalite uto na agamniru mmepe ụlọ ọrụ dị iche iche na ọdụ ụlọ ahịa ndị anụwa ga enyekwazi aka kepụta ebe ọnọdụ ebe ụlọ ahịa dị iche iche ga-abịakọta ọnụ na-enyere onwe ha aka mekwazịa ka ọ dịrị ndị mmadụ mfe ịzụrụ ihe ndị ha chọrọ na-atabaghị ahụhụ n'ụdị abụ n'ụdị dr okafọ onye bụbu n'oge gara aga onye isi oche otu jikọtara ndị na-emepụta akwa ndị na-eji alara ụra n'ala naijiria kpọkuru gọọmenti eti na gọọmenti steeti dị iche iche ka ijikọta e aka ọnụ mara etu a ga-esi wee ma abana wee sụọ anya n'ihe banyere ọkụ latrik a na-enwe na-enwu pinyum pinyum oge niile n'ala naijiria wee kwuo nọ nke a na-ekponye aja na garị n'ụzọ kachasị daa ụda nyere ụlọ ọrụ mmepụta ngwaahịa dị iche iche e nwere na naijiria o wee kọwaa na ndị nnọrọ onwe so n'ide na-ebu nja n'ihe banyere ọnọdụ akụnụba ala naijiria ma tụkwazịa gọọmenti naijiria na gọọmenti etiti na ụlọ akụ etiti maka ime ka ego naira kpụrụ otu ebe ma na-ayọkwazị ka ịchụkwu anya ka ọ ghara ịda mba n'ọdịnihu ya bụ nwa amadi bụ onye ndu obodo na isuofia kansụl agụata kpọkụrụ ndị mmadụ ka ha kaba arụ na-azụrụ akụrụngwa ndị emepụta n'ime ala naijiria iji wee fụ na ndị be anyị ndị anụnwa ga-aga ga na-eto n'ike na ebube wee sikwazi otu a kwalitezie ego ndị a na-achụta n'ime ala naijiria ọganiru too gọvanọ Chukwuma Soludo aka na-achị steeti a maka ike o kegoro n'ime afọ abụọ ji wee nọrọ n'ọkwa ọchịchị tụmadị n'ihe banyere ịrụ ụzọ nke o kwuru na ọ ga-emeghepụrụ ụzọ ndị mmadụ na ngwaahịa dị iche iche ị na-agasịrịrị werere wee fụkwazịa n'ime obodo dị iche iche meghere emeghe ya bụ onye oji ego achụ ego kpọkuru ndị Anambra nọgasị n'ebe dị iche n'ala Naijiria na mba ụwa niile ka ha chọọ ụzọ a ga-esi mee ka akụ ha nalute ụlọ nye aka mee ka steeti a mepee ma bụrụ ebe dị mma obibi ọ kpọkụkwazịrị ndị Anambra ka agbakọdo amụma ndị nkịtị na gọọmenti ịlụkọ ọlụ ọnụ nke ọchịchị Soludo wepụtara iji wee fụ na enwere mmepe akụkụ akụkụ na steeti a ma too ụlọ mgbasa ozi a bụ Anambra Broadcasting Service maka ị na-ewepụta ihe mmemme dị iche iche bụ maka ọdịmma ndị mmadụ wee kpọkuo ndị Anambra ka onye ọbụla kabarụ na-ege ya bụ ụlọ mgbasa ozi bụ ABS na egekwazị ntị na iji wee fụ ihe mmemme dị iche iche na amụma dị iche iche gọọmenti na-ewepụta maka ọdịmma ndị mmadụ tụmadị amụma 1U2 skills a bụ nke ewepụtara iji mee ka ndị ntorobịa na-enyejunwu onwe fa afọ na mba ọ na-agba ịfụ iweta inye aka ịfụ na enwewanyere akụrụngwa eji alụ ọrụ n'ụlọ ọba nyocha sayensị dị iche iche e nwere ala Naịjirịa dịka ọ ya na-abawanye gọọmenti United States site na otu Center for Disease Control and Prevention ha CDC efutego akụrụngwa nchekwa onwe na akụrụngwa ndị ọzọ eji alụ ọrụ na ọba nyocha sayensị dị iche iche nke gọọmenti etiti naijiria nwere iji wee fụ na akwalitere ahụike ndị mmadụ ka ọ na-ebufe akụrụngwa gbatagbata ndị ahụ n'afọ gọọmenti united states na abuja ka onye na-anọchite anya mba us na ala naijiria bụ green d wee kwuo na mmekọ ọnụ dị n'etiti naijiria na us kemgbe eri oge bụ nke ebumnobi ya bụ na a ga na-akwalite ọnọdụ ahụike n'ime obodo abụ naijiria princess ekwi ajide ga-esi Abuja kọlụ olu gị akụkọ a n'isi ụbụ dọkịta Farah Hussein nọchitere anya ya na Nigeria Center for Disease Control bụ ebe e mere ya bụ nnyefe kwararịrị ọtụtụ ọrịa mmapụta nke na-akpa mkpamkpa na steeti dị iche iche na Naịjirịa gụnyere lassa fiva na ọrịa mgbakwunu dịka o siri kwuo ọtụtụ enyemaka ndị ọrụ ahụike na-enye ịhụ na ndị mmadụ nwere nchekwa n'etiti steeti na nke obodo ma kwuo n'inwe ndị nyocha ọrịa mara ihe ekwe na-akụ ga-enye aka inye nnyopụta ozugbo ozugbo ma nyekwa ọgwụgwọ onye isi NCDC dọkịta Jide Idris n'okwu nke ya toro ndị US maka onyinye na nrụkọta ọrụ ha na ndị Naijiria ịhụ na akwalitere nchekwa ahụike n'obodo Naijiria site na onyinye ha site na Abuja Princess Ekwi Ajide akụkọ ụwa ABS mmadụ isii nke bụ akụkọ mba ofesi mmadụ isii ka edunagoro mmụọ dịka otu onye a na-amarụ maọbụ isi mgbaka maọbụ agwụ na akpị ya jiri mma wee sụkasịba ndị mmadụ arụ ayọrọ ayọrọ n'ama azụmahịa na-ekwo ekwo na Sydney dịka ndị uwe ojii Australia siri wee kọpụta wee kwuo na e merụrụ ọtụtụ ndị mmadụ ndị ọzọ arụ bụ ndị a na-akpa elekọta anya ugbu a n'ụlọ ọgwụ ya bụ nwa amadi kpara alụ a onye ndị uwe ojii na-ekwu na ọ bụ naanị ya dị wee lụọ nya bụ ụlụ a na bụ onye ejizi egbe gbagbuo bụ onye otu onye uwe ojii ji egbe gbagbuo prime minista australia bụ anthony albanese kpọkụrụ kwuru na odogwu onye uwe ojii agbagburu ya bụ na onye uwe ojii agbagburu nwa amadi ya bụ odogwu n'ihi na ọ zọpụtara ọtụtụ ndụ ndị mmadụ mgbakpọ ahụ onye a mere butere ndị mmadụ ikowe obi elu mee ka onye ọbụla jiri aghara aghara wee gbawa ọsọ n'ọdụ azụmahịa ahụ mmadụ na-abụgwara ndị nta akụkọ na otu nne na nwa bụkwa sokwazi na ndị asụrụ ya bụ mma ka ọ dị kịta amabaghị ihe mere onye kpara arụ a ji wee bụ mana ndị uwe ojii ka na-esi imi na ana wee na-ekwu na o nwere ike ịbụ ihe ọbụla butere ya nke pụtara na o nwekwaziri ike ọ bụrụ aka ọlụ ndị oyi ndụ egwu ọdachi dị etu a anaghị adapụta kwamgbe kwamgbe na Australia akụkọ egwuregwu Nigerian Football Federation ekwugo na Manu Garba ga-abụ ozi egwu ndị otu egwuregwu nọ n'okpuru afọ iri na asaa Nigeria bụ Golden Eagles ozi ezipụtara n'ọba ozi NFF kwuru na ya bụ onye nọchiteburu anya naijiria na mba ụwa ga-amalite ọrụ ahụ na-egbughị oge ọbụla na ọgwụkwazi ya ga-akwado otu egwuregwu golden eagles maka asọmpi ga-amalite n'ọnwa na-abịa abịa bụ wafu b Unders U17 Championship ga-ebili ọkụ na Ghana Garba bụbu onye duru ndị golden eagles wee bute iko FIFA U17 World Cup maka Nigeria nke agba na United Arab Emirates n'afọ 2013 bụ ntụrụugo nke anọ naijiria tụrụ na ya bụ asọmpi ndị so na ya bụ otu egwuregwu n'oge a bụzi ndị na-ekike ugbu a na super eagles bụ kelechi ihe a na-achọ na taiwo n'iyi otu egwuregwu a bụ ndị gbara ndị nke abụọ na african under 17 championship agba na morocco n'oge afọ dịka ha ji penalti ndị cote d'ivoire ji penalti wee merie ha tupu ha gazie sozie n'iko mba ụwa anwa wee merie ụwa niile bunata naijiria iko anwa nke ugboro ịnọ emume a ga-eji wee zinaga Chukwuemeka Eze-Ife nagoro mmụọ be ndị ichie ebirigo ọkụ na Abuja dịka ekwere akara ụka ikwu ukwe na National Christian Center dị na ya bụ Abuja ọ bụ nnọọ uhuruchi ikwe ukwe inye nkuzi maka ndụ nakwazi ndụ na-esote ọnwụ nakwazi ndị mmadụ iji wee bịa gbaa osialị na akaebe maka nwa amadi ya ndị kwuru okwu na ya bụ mmemme gụnyere Archbishop Olitulalitu na Abuja Catholic Archdiocese bụ Archbishop John Cardinal Onaikon Major Emmanuel Igbanusi nke Salvation Army onyeisi oche National Burial Committee Chief Okwesilieze Nwodo na imerime ndị ọzọ bụ ndị nyere ozi olileanya nyere ndị be ife ndị Igbo na ụmụ Naịjirịa n'Ọyọ Ada ife bụ Dr. Ogeluo Ezeife Ugoji kọtụrụ nwa nkenke akụkọ maka nna ya onye o kwuru na ọ bụ ide ụfọdụ ndị ọbịa kwuru okwu na ya bụ mmemme gụnyere Jude ode egwu ama ama bụ Peter na-ekwe chif Edozie gwa Chief Ifedi Okwenna na imerime ndị ọzọ ndị onye kwuka okwu ka ibia na nwa amadi ya biri nnọọ ndụ ya maka ndị ọzọ wee na-ajụzi onye nwere ike ịnọchi anya ya dịka ọnụ na-ekwuru ndị Igbo Eh, mmemme ndị ọzọ a ga-eji wee gbosịarị maka ndụ ọkwa dike nakwazi emume abalị ịgbosịarị ya bụ nke ga-esochi anya tupu mmemme akwamozu ebirizie ọkụ n'Igbo Ukwu na Satọde bụ abalị iri abụọ nke ọnwa April afọ 2024 cheta na ị nwere ike isonyere ihe mmemme na akụkọ ụwa dị iche iche anyị si na ABS wetara gị na-akụwa ọbụla inweta onwe gị jee na Facebook ka ibinyere aka na ABS Radio Television sonyere anyị na YouTube na youtube.com/abstelevision ọka jee na Instagram efu anyị na ABS Radio on TV ị nwere ike ije n'ọba ozi anyị www.absradiotv.com gị nwekwa gị nwekwa isiokwu bụla anyị isi akọ n'uhuruchi a ndị ntorobịa Anambra ejigoro otu onu wee dọnyere gọvanọ Soludo ukwu na mma ga-achịkwa ọzọ nwunye aka na-achị steeti abụọ akụ Soludo awatago ọgọdọ ịfụ na ịgbasara aka n'okụziri ndị mmadụ banyere etu a ga-esi chekwa ndụ mmadụ n'ọnọdụ ntụmadị maọbụ ọnọdụ gbatagbata gọọmenti eti anatago akụrụngwa nchekwa ndụ na akụrụngwa ndị ọzọ eji alụ ọrụ n'ọba nyocha ahụike nke gọọmenti United States bunyere fa mwakpo emere n'ọdụ ahịa dị na Sydney mba Australia ataghị isi mmadụ ịsaa bụ ebe eji mma sụkasị afọ arụ ihe ndị a bụ okwu ndị e ji wee mere isi akọ na urucha dịka Stella Igbo kasị tụtụkọ ma hazie ya cheta tupu anyị apịachie na gọvanọ Chukwuma soluda wuchigo ime ka ọnọdụ akụ na ụba Anambra steeti kwuru gidigba ma kwalite ndị Igbo ji hiri isi ka anyị dọnyere ukwu n'ihi na girigiri eze onye ọma njem ọnụ na-aga mmọnwụ mgbakarịa ọgbọda nha ụmụọkpụ onye a bụ na anyị ga-apịachi ọnọdụ ebe a nụnwa ụbọchị nta ya chụkwa na owere nchi ka mesịa ụwa na njikọta mgbasa ozi ABS